na-ekele nwaanyị akịdị ọgwọta ọzọ ụkwara oge ya ọ daa okoro erughị eru ma gbara ọgọdọ ikuku buru ya ọ ga-ebukwazi ya na ọgọdọ ya n'ihi na nwata kune na ya enu ngwongwo na ngwongwo ga-awụchiriri ya anya igbo ndị mụrụ nze mụọ ọzọ ọ bụkwa na etu a ka anyị anabata unu na ihe mmemme anyị bụ nke anyị kwọrọ ọdịbendị bụ mgbe anyị ji ewetagasịrị unu ya bụ ihe ndị ejiri mara ndị igbo anyị ihe anyị ji wee tolite dịka agbọghọ ma ọ bụ okorobịa n'ala igbo anyị ọ na-abụ mmadụ nne anya na-eti anya sị oge ha bụ okorobịa ma ọ na oge ha bụ agbọghọbịa lee ihe ha mere lee nke ha na-emeghị mana ugbu a ya bụ ihe dịka anyị si ekwu na nazi ka nayị anyị na-ajụzi ọ bụ na nwa mgbeike amaghị akpụ isi ka ọ bụzi na agụba adịghị nkọ igbobi igbo na nke taa anyị na ndị be anyị bụ ndị gbọrọ nke ha riri nakwazi ndị maara nke ekwe na-akụ gbasara ihe anyị na-akọ maka ya nọ n'ọgbọ na ngụrụ anyị ebe a unu ga-anụrụ ọnụ ha wee nabatakwazie ha n'ihe mmemme anyị bụ ọdịbendị nke taa n'aka ekpe m ọ bụ mụ na odoziakụ ngozi ọmụba okoye bụkwazi onye nkụzi ama ama na abuja ebe a nọ n'aka ekpe m ee lọlọ biko nabata gwa ụmụ igbo okwu ụmụ igbo ndị ọma nji anya isi ndewo na anwụchula ị na-eti anya na iru m unu ga-afụrụ odogwu anyị ya nọ ebe a bụ e, nwanne anyị maazị Nelson Ndefo onye nke a na-etukwazi enyi obosi ee nwanna biko kenere anyị ụmụ Igbo ekwekọ ekene gị ekene m Igbo bụ Igbo daalụnụ geenụ ntị ka ụnụ ụlọ ya danda ee Igbo ndị mụrụ nze ọzọ ọ bụkwanụ ya bụ ndị anyị kwuru maka ha bụ ndị gbọrọ nke ha riri ma rie m osu n'ihe nke anyị na-eje ịkpa maka ya n'ụbọchị nke taa mụnwa bụ onye ndu unu bụ nwanne unu Chinedu Agbo ee unu gee anyị ntị n'onu ka anyị jee gbaa aka ahịa chiata azụ mgbe anyị gbachara ya bụ aka ahịa anyị ga-atọpezi ya bụ ngịga maka na ezuonu ka a si ere nza anyị mana ndị Igbo anaghị eri udele anyị atọtuo ngịga birikwanụ ibe na eme enwe gị si ebe udodu ka ọganiru na-adị o ibe anago ebe ọdụ mbụ ndị bụ ụzọ ya ekpere na-azụ chacha nwanye dụ mma ejila akpaghara akwali ya kwa a na-achọ ọkwado ka o ledobe nwunye ka ọ ba achake na ugogbuzu ọchake ọkara ọkara ọkara n'iru ka ka anyị na-asa n'ọba anyị n'iru n'iru ka anyị na-agazi igwe nwegozi onye si na igbo nwere eze onye bụ basịrị ka ọ na-akụo anyị nwere eze na be anyị na-agba gboo ọnụ n'anya okike dụrụ n'ebe ogwu maka na awọna igbo n'ezi anekịta ya na mmanụ ibe dị iche na adịnị maka na anyị na-akụziri mmadụ ibe onye chọọ ibe ọhịa ma amamihe na-abịakwute ndị igbo ndị igbo ji ego achụ ego pụta n'igwe ka anyị kwado ata igbo ezuwe ka ọ n'iru ee ụmụibe dịka anyị zụchara ahịa wee chiata azụ anyị mana ọ na-abụ ebulela azụ ọbịa ọgụ ya bụ anyị adịla njikere ka anyị gawa n'iru na iwetara unu ya bụ ihe mmemme anyị ka anyị kpọrọ ọdịbendị anyị anabatala ndị anyị na ha ga-anọrị na nketa taa isiokwu anyị na nketa taa bụ ọ ihe pụrụ iche bụkwazi ihe metụtara anyị lebụ ndị igbo anyị na-ajụ kedu ndị anyị kwesịrị ịta ụta gbasara ya bụ ihe ọdịnala anyị nakwazi omenala anyị bụzi nke na-ana ka naghị ugbu a na ndụ anyị ọ bụ ndị ọcha chịrị anyị wetara anyị mmepe ka ọ bụ ezinụlọ anyị nne na nna anyị ndị zụlitere anyị ka ọ bụkwazi obodo anyị bụdị mere ka ya bụ ihe wee gbarụọ ya bụ ajụjụ anyị na-ajụ n'ihe mmemme anyị nke taa bụ ọdịbendị ndị anyị na ha nọ ga-atinyekwazi ọnụ iwe kọwara ụmụ Igbo ma kọwara ndị ụwa ya bụ ebe mmiri si wee gbarụba aga m amalite na aka ekpe m wee jụọ Odoziakụ Okoye biko kedu ndị ị na-eche n'ọha ka ekwesịrị ịta ụta maka ugbu a onye ọbụla ekwetala na ya bụ ihe emebiela mana kedu onye a ga-asị bụ ndị a ga-asị na ọha nwa nyụrụ ya bụ arụ nke na-esi ugbu a ndị ụmụ Igbo ndị ọma ndị na-ege ntị ya bụ omenala anyị na-ana ana ọ bụ ihe jọkarị udele ma si karịa nkakwụ nke ekwesịrị e, e, e, na anyị ga-enebanye anya ka anyị mara ihe butere ya a sị m kwuo atatọ ndị a ụta atata ndị a ụta atata ndị wetara anyị mmepe atata anyị wee wetelu mmepe ụta ka eji nwa mkpi wee maatụ na o nwere mgbe anyị ji si agụ ya ka ha wetala anyị mmepe nke ha ọ dịghị mgbe ha ji wesa anyị were nke anyị tụfuo maka na onwe nwee ihe dị mkpa na nke anyị anwa ha bịa bịa were wee na ọ bụrụ na obodo anyị adịghọ mma kedu ihe ha ji wee na-azụ ya azọ na-azọ azọ ndị ga-ewelu nke a ndị ga ewele ndị a ndị ga ewele obodo nke a ọ maka na onwe ihe ọma ha fụ n'obodo anyị nya ka ha ji bịa na nke mbụ na mbụ ka ha jizi nke ha wee bịa onweghị mgbe ha ji sị anyị mee nke anyị ka ọ naa n'iyi ihe anyị e, wee bụrụzie omenala anyị niile wee tụsa n'akụkụ wee welụ nke ndị ọcha wee filizie isi mbịambịa ọ na-ebu isi aja ana mbịambịa ahụ ebu isi aja ana mana anyị welu mbịambịa bụrụ isi welu ife na-ebu isi aja ana ka ewetala anyị ife ahụla ụmụ ụmụ gbuo iche ụmụ ụmụ akwụrụkwa maka dibịa na-agba afa ị na-agba uche ka e wetara gị itinye aka iwelu nke ịma ịmafụnụ gafụ edozi wee gbakwunye na nke i nwere enwe ọ bụrụzi ka ị tọgbọ nke ị nwere enwe tọgbọ ya ebe afọ bụrụ nke mmadụ wee tụkwasị ọ dịghọ mma nya ụta awa m na-ekwu bụ atatụ ndị wetara anyị mmepe afọ ụta atakarịsịzi anyị wee wetara mmepe bụrụzie nke anyị tọgbọ maka na ọ nwere mgbe fa ji wee sị anyị tọgbọ nke anyị kpamkpam ije n'obodo ndị ọcha ha na-eme ihe ha na-akpọ halloween onye ga-emekarịchasị ka ekwe nsu mana ịbịagoro n'obodo anyị anụnwa onwe ihe a na-eme dịka a na-eti onye ọbụla ekpuchi aka na sị na ndị a na-eme alụ mana ndị be anyị na-agba ụgbọala jee obodo ndị ọcha vijere na onye na-eme kachasị ka ekwensu ka ha weta alụ nke gị kọtọ nke gị onwe mgbe ha ji wee sị gị gị kọtọọ nke gị ọnwụrụ enwe onwekwana onye mmadụ amakwana mmasị na nne nne ya si adịrị ụtọ etu nne nne gị si nyafụ ka ọ dị ị ga-eri ya ma kenee ya ndeewo nne ka ọ bịagodo m otu a daalụ eh, Odoziakụ Okoye ihe ikwuru amaka eh, mana ndị be anyị si na agwọ otu onye hụrụ na nwekwana ike ịghọ ike ma ngwere na-aghọzikwa eke ugbu a ya bụ anyị ga-achọ ịnụ ọnụ mmiri okwu nke maazị Ndefo ka ọ gbatụnụ ụmụ Igbo o efu ya bụ ihe maazị Ndefo biko tụnyete ọnụ n'ife a eh, ụmụ Igbo na Okoye gbọrọ ebe m nọ wee sị na ife okwu dabalụ mana ọ dabasịrọ bụ na achọrọ m ka ata ndị wetara mmepe ụta chaa chaa maka na ịmasị si na okeke si na na ife na-emebi n'ọnụ ife na-emebi soli etinye ma ọ gị tinye aka n'ọkụ ejewela aka etinye n'ọkụ ndị ọcha bịa abịa maka uruva ya enweta n'obodo anyị onwere mgbe va ji wee si gị tinye aka ife ike eme bụ ife anyị aka eme bụ ndị ndị ndị na nna anyị bụ ndị e, ndị ọcha nwa kwudo mgbe bụ iwelu nke dị mma ka o si wee kwu na ife niile vaji ji wee bịa tụfuo nke dị njọ mana nke anyị ni anyị weli edozie mana ịta ndị be anyị ụta ịtabili na amara ife bụ ife melụva amala ife bịakwa ebu na ndị bịara abịa mgbe ahụ ji egbe na mma wee bata ka nke ndị be anyị emu egwu ma ife niile abịa na mpaghara ugwu ndị ugwu si na nkefa bụrụ nkefa na-akpọ jihad kpụrụ na-abịa ka ama ma emebi anyị ka a ghara ịbụzi na-eme omenala anyị na ife niile ya mekata dịka aghọtalụ na ife na-enwere isi bịazi ju amarọ nke anyị eso eso mana ife na-ayọ chukwu ife na-ekene chukwu bụ na ọta esi taa osite adịba mma na ọdịba gboo ka anyị nwa ghọtalụ wee chọzie ka anyị kọwaa na ọ bara na anyị na anyị ṅụbiri ife ndị ọzọ nke anyị niile amaka ebido taata na ọdịmma daalụ anyị ekeneka gị maazị Ndefo ehi kwuru amaka ee mana ụfọdụ dịka unu si rụtụ aka na-echewe na ọ bụ ka chọrọ ndị ọcha kama na ọ bụ ndị eh, nne na nna anyị bụ ndị mere ka ya bụ ihe wee mebie ka o si wee mebie ugbu a ee eh, eh, Doziakụ Okoye ihe a ndị mmadụ na-ekwu ka esi e ekwute ya na ọ bụ ndị nne na nna anyị bụ ndị mere ka ya bụ ihe anyị na-ekwu maka ya wee gbangọ ọ eziokwu ka ọ bụkwa nke ka o si wee dị e, eziokwu maka na obodo na-amalite n'ezinụlọ ịfụrụ anụ obodo dị aga n'iru onye ezinụlọ nọ n'ime ya na-aga mee ka ọ na-aga n'iru obodo ahụ ekoburu ụgbọgụrụ o nwee ihe kụbalịa ọ bụrụ na nne na nna nọ n'ezinụlọ anọzite n'ọrụ gidigba na atụzila ụmụaka aka na-asị ya otu aka unu ga-esi mee otu aka unu ga-esi ya menụ nke a ka ọ dịla unu mma menụ nke a ka ọ dịla unu mma ụmụaka esi otu a na-eme ọ ga-adị ha meela otu a ha ewee pụta n'obodo si n'obodo pụta wee pụta n'ama ọ bụla ya bụ na obodo adị mma mana efu na ezinụlọ afọ e, akwụsịrị ike enwere ọnụ okwu n'ebe ụmụaka nọ etu a ka ụmụaka a na-esikwa eburukwa enwere ọnụ ọnụokwu afọ n'ife dị mma bata na obodo onye abụ n'obodo a na-ekpotokọ ee maazị ndefo ihe Odoziakụ Okoye na-ekwu bụ na ọ bụkwa na ezinụlọ dịka onye ọbụla si wee mara bụ ebe obodo si amalite maka na o nwere onye na-enwere ezinụlọ ma onye ara na-akwụgharị n'iro nwere ezinụlọ onwe ebe o si pụta ya bụ na ezinụlọ dị mma obodo adịkwazi mma ka ihe nwere ike itinye na ya bụ okwu ife okwu dị mma kama na ife mụọ achọ ikwu bụ na ndị be anyị bụ igbo na-eme nkefa karịa ọkwa ofu ezinụlọ nwa anyị nwe ka ndị ugwu nwe ime afụ ka ewelugone n'asụsụ ime afụ ndị ugwu na-abụ kafa nọ fa ya asụsụ ọzọ asụsụ fa n'ike na-asụ ime afọ na dị mmadụ na ma ọ karịa fa agbagwo ya asụsụ ọzọ sọsọ asụsụ fa ka ha na-asụ ntu a ka ọ dị na omenala fa o ji wee bụrụ na ndị ofe bụrụ omenala na obodo a na-akpọ brazil ilu onwe ogbe ya bụ ịbata ọdị sọsọ ofe asụsụ fa ka ha na-asụ omenala fa ka ha na-eme ifunu mmụọ mmụọ obodo fa arụsị obodo fa ebu eje ebe ahụ fa na-eme ife niile gbasara obodo fa ezinụlọ fa ifefa na-eme n'ezinụlọ ezinụlọ ma na-eji ọrụ oyibo ma na-enwere efe ma na-alụ na bankị ma na-alụ ebe ọbụla emere ọfa ka fa omenala ọ dị na mbọla anyị na mmụọ anyị ine na ife anyị nwere ya wetara na ndị be anyị ọgụgodo akwụkwọ gụwa nke kachasị nke iwetali ya iwetali ya akwụkwọ adede n'Igbo ọmagụ mana ndị be anyị maazị na ife ọma niile dị n'ụwa bụ n'ime akwụkwọ ka ọ dị ife anyị na-ekwu bụ na anyị ga-agbanwe omume gbanwee echiche ka o wee dịla anyị mma takarị ndị nne na nna ụta atakwue ndị a mụrụ amụ bụ ụmụ na omekwa na-eme kịta agba amụgharị fa na-emezi ka ya si na igbo abụrụ ebe a na-eje eje na mana o na-echi fa n'anya maka fanaluo obodo fama efesọ ime ofu ụbọchị ya na alụli obodo fanalụ obodo a na-emebibe ndị oyibo na-akpọ 419 maka vanana igbo ụmụazị nọ n'igbo na-ejive egwu maka vanana igbo nya ọ ka alụba mma kịta na va chegharị ka m si ekwu chegharịa omume na echiche ka igbo anyị wee dị mma ee mana ị okwu aka isi na na a ga-ata ezinụlọ ndị nne na nna anyị ụta ọkacha ka esi wee na-azụlite ụmụaka ha na ha anaghịkwa ejikwa asụsụ ha dịka isi wee rụtụ aka were na-akparịta ụbụbọ dịka agbụrụ ndị ọzọ si eme dịka ndị yoruba maọbụ ndị hausa anyị ga-elebara ya bụ ihe ịrụtụrụ aka anya ma ọ bụrụ na anyị cheta azụ ma anyị gbachara aka ahịa igbo bụ igbo birikwanụ unu anwụchụla anyị chetara na tupu anyị aga ya bụ azụmahịa anyị jere zụọ na anyị kọrọ otu ihe ya bụ onye otu onye nọ na ngwuru anyị ebe a tinyere ọnụ na ya o si nọ ndị nne na nna anyị ka o si n'aka nakwazi anyị onwe anyị bụ ndị Igbo bụ ndị kpọrọ ọba anyị mkpọkọrọ na-anaghị eji asụsụ anyị were na-akparịta obobo ma ọ na-eme ọgbakọ dịka ndị ọzọ si wee na-eme dịka anyị ga-elebanye anya ugbu a ee Odoziakụ Okoye dịka maazị Ndefo si wee rụtụ aka na ya bụ ihe na-esi si anyị n'aka ọkachacha ndị nne na nna anyị maka echetara m dịka anyị si kwuo na mbụ ọ na-agba nọkọta nne na nna anyị ugbu a sị oge ha nọ na ọbịa ma ọ bụ oge ha nọ n'okorobịa na ihe ha mere chetara m n'oge ahụ na anyị na-egwu dịka egwu ọnwa na-agbakwazi ha na-akpọ egwu mmiri mmiri zowe ụmụaka agbara ọtọ na-agbagharị nwere nwa aṅụrị a na-erikọtakwazi nri ọnụ n'ezinụlọ nwatakịrị amara eh, ka esi eri nri nne na nna amakwanụ ka nwatakịrị ya si eri nri mana ugbu a ihe ndị a niile a bụzi ihe anyị na-afụ ya bụ kedu ihe ị na-eche na ọnya butere ya bụ ihe na-eme ugbu a ihe butere ihe anụnwa dị ọtụtụ mana nke kachasị nke nna ekwulili nne na nna nne na nna ọsụwakwanala onwe igbo wee fọzie ịsụlụ ụmụ ha mụrụ amụ nke mbụ nne na nna ịgwa nwata akwụkwọ ịgwachasị asị a ka ime igbo na ị ga-emelili igbo ka ọ nyelụ ya aka na ihe anyị na-asụ abụghị nke a na-ede ede ịsụkwazie ma dee ọ bụghị abụ na ịma akwụkwọ gị na ha kwucha ọbịa akwụkwọ echi ọ sị gị my mother said ọ sụọla ya na bekee I should not do igbo it will not take me to anywhere or my father said ụfọdụ ha na-ekwuzi nne nne ha okwucha biko ọ sị gịnị na m anaghị anụkwa bekee <laughs> iche na ihe eji mara m ekwu ọma mmekwa anya bụ igbo ọzọ abịa n'aka nke n'ụlọ na nwoke enweghị ego abụghị na onweghị ego ji wee jego e, onyonyo ụdị ọbụla nke ha wepụta akpọ nke a dstv akpọ nke a starcom akpọ nke a gotv akpọ nke a kpọcha ha nchenye na akwake ya n'ụlọ ụmụaka e wee bido n'ụtụtụ wee nenegide onyonyo ndị ọcha onwekwenye na-ekwenene nke naijiria ewekwubezie inede nke asụ oyibo ya e, asụ igbo ya nọ nke ndị ọcha etu esi agba egbe etu esi eji ori etu esi e, e, eme ife ngozi ka na-amara afịa nke afọ adị ka eko ga-esi wee bụ igbo n'ime nwoke achụla ego si nke a nwaanyị achụla ego si nke a ụfọdụ nwoke na-ebukwuzi ụzọ anata asaịmentị nwa ihe onye ga-eme n'ụlọ a na-enye ụmụaka ka fa mee onye nọ n'ụlọ mara ife ọ na-eme ka eze anyị nọ n'ụlọ ị na-asụ nwa olu ịfụgwu ya ka ọ mụ ị natakwudogo ya mgbe ọ mụ anya o wee fọzie ịsụrụ ya igbo eh, eh, maka na mgbe ya eji wee nata ọ bụ na ọ nakpụgo ọ na-enejugo tv onyonyo afọ nakpuo iwee na-ekwuzi bịa ụmụaka nke nke na ụlọ akwụkwọ tata nke ọzọ bụrụkwa iji mmadụ iji ihe kpọrọ mkpọmkpọ agha asụsụ igbo ya dịrugoro n'akụkụ ha na-ewe na onye na onye na-asụ igbo bụ itibọrịbọ so nwatakịrị na-achọrọ ka akpọ ya itibọrịbọ ọ na-emenụ na-ebike oyibienụ nwee nke a na-akpọ akwụkwọ eh, Queen's prima na bekee ọ na-asụpụ ya mana ejuzie ya isi ya nne kedu ọ gị fine ọ maghọ anụ maka ekụzi ha ọlịa mana ọ bụrụ na nne na nna anwa nka na-alụtụlịla aka na ha gbado anya na-akụzi ọ bụgodo mgbe anwa tupu nwatakịrị ejebe akwụkwọ bido n'afọ nke mbụ amụrụ ya anwa wee luo ife dịka n'afọ isii igbo nwatakịrị mụta ọ gaghị apụ apụ n'ụbụrụ ya na nwa m ekweghị m azụ ah, ee eh, mana dịka anyị si wee rotu aka na mbụ ee eh, ụfọdụ sikwazi dịka maazị ndefo si wee rotu aka na mm, ụfọdụ n'ime anyị ma ndị gụrụ akwụkwọ nye ha nke igbo ha magụnwụ eh, maka na ọ bụkwazi idere n'akwụkwọ ga-enye aka mmadụ amụtacha ụfọdụ ihe anyị na-ekwu maka ya ugbu a dịka anyị si wee rotụkwa aka na ụfọdụ n'ime anyị kacha ndị na-etolite etolite ugbu a amachaghị ihe ahụ ndị be anyị ndị nne na nna anyị ji wee tolite wee na-asị aka na-akụzikwara ụmụaka ya bụ ihe eji etolite etolite dịka igwe egwu ọnwa ọ na-abụ nwatakịrị na ojee na na ekwu ebe nne ya na-esi nri ka ọ mụta ka esi esi nri ọ bụra na-eti mkpu ugbu a ka ụmụaka anyị kacha ụmụ nwaanyị anyị ha maazị esi nri ọ maka ha na-anọdebe nne na nna ha nso wee na-ajụ aka na-akụzikwali ihe a n'ezinụlọ ugbu a maazị Ndefo gị ka nna jụ ya bụ ajụjụ daalụ ọwụ ma na-akụzi ndị chọọ ka ọ dịla ha mma na-akụzi Igbo na-ada agba nkịtị abịa n'ụlọ akwụkwọ eh, eh, ofu onye isi ụnụ na-edebe akụ anyị gbara ajụ okwu na akwụkwọ anyị na-akpọ ọdịnala akwụkwọ Igbo a na-akpọ ọdịnala kwu na ya ama asụnwa Igbo ọfụma anyị gbara ya ka ọ sụwa n'oyibo anyị kwe ọsị anyị na ife weta ya ji ya ime igbo bụ na ụlọ akwụkwọ je mgbe anwa na ịsụọ igbo na ewepụ olu ya akara na abịa na nlele mbụ n'elu ya na va amara igbo a na-eme na onye ọbụla asụ igbo bụ onye na-amara ife ma igbo tik ịmana e nwere asụ a na-akpọ igbo tik <laughs> ọ maka ya bụ ife anyị bịa rapụ onwe anyị rapụ asụsụ anyị na ministri abịakwuya na-egbu ka egbuo ka egbuo asụ ya ka ọ daa mana ekene dị chineke na nkịta na ya etolitego onwego ma ndị gụrụ akwụkwọ mụnwa oge m gụrụ sekọndịrị skuul ife ndị oyibo bụ a1 mana ọ na-abụ mburu akwụkwọ eh, ede n'igbo na-aga na nzukọ omenala nzukọ obodo nzukọ obodo ụfọdụ na-asị na onye ama akwụkwọ n'igbo agwa mfa na mụ tiwakwa sleti mana ọ ka o si wee masị m ka m fụ na igbo adara ntu a ka o si wee dị ọtụtụ ndị ọzọ chọkwa na igbo ama ada ụbọchị m bịa na nzukọ obodo oriakụ okoyeva ọ malite si m ka ebe m si nekpero anyị wee malụ ya ntu a ka ọ na-adị onye anyị wepụta uchu ntu a m si wee wepụta gị nwa wepụta nye nwa wepụta ndị ọzọ tinyesie uchu n'ife gbasara igbo igbo ama ada mana ọma anyị bịa bụ korapụ nwaanyị onwe ụlọ akụ nọ na ya ofu nwaanyị kpọrọ nwa ya fanọdụ nwe mekọtasị <laughs> e na ndị anyị akwụkwọ ndị igbo ka njọ nwesị nne kee ka ime kedu afa anyị ọgbam nkịtị nwam ya ejebezie na ebe na-agụ ka weta ife ọ gbatasị m ọnkụ I heard what you say there eh, but I cannot speak. ife ọ gwa m ibe a mụ na ya nụkwa ebe m kwu mana ọ ma asụ nwunye igbo nwee si ya maka gị na ọsị m jụọ mama m mama m achọrọ ịkụziri m arụ abụ ifugo onye ebe ya bụ mmiri si wee gba n'opi ugbogoro anyị ka anyị chegharịa eji m n'aka na ihe ndị be anyị ga-aghọta ugbu a dalakwara n'ugbo abụghị na ọrụ agwụla n'ubi ya bụ nke onye chiri ya zere anyị na-asị eje ya abụghịkwa ajọ ije ya bụ chere aka ghọrọ anyị n'ụbọchị ọzọ na ya bụ ihe mmemme anyị nke anyị kpọrọ adịbendị adịbendị dịrị ya dịka otu onye n'ime ndị nọnyere anyị ebe a si wee kwuo mana chetakwanụ na ya bụ ihe mmemme anyị chọrọ ndị nkwado unu echefukwana maka na o nwekwara na ihe mere ya bụ ede ji na-ebe nwee ya bụ bụ igbo bịanụ kwado anyị maka na nke a bụ nke anyị nke ha bụ nke ha nke anyị bụ nke anyị dịka anyị siri kwu aka m bụkwa nwanne unu Chinedu Agbo